Maazị bụ okolobịa. (Maazị is a youth or Maazị is a young man. Maazị bụ okolobịa. (Maazị is a youth or Maazị is a young man.